enwere m akụkọ m ga-akọrọ gị o nwere otu mgbe otu nwoke bụ onye ọzụzụ atụrụ o nwere atụrụ buru ibu atụrụ ya na-ama abụba mmadụ niile na-eṅomi onye ọzụzụ atụrụ a ọ nọkata n'ehihie o tie mkpu ọ sị ọ bụ agụọ ọ bụ na agụọ ọ bụ agụọ ndị obodo niile akịtịpụ ọsọ kịtịkịtị kịtịkịtị kịtịkịtị kịtịkịtị ha gbara ọsọ ruo ebe ọ nọ ọ dapụ ọchị kwa kwa kwa kwa kwa kwa kwa masị ha na ya ma ama na-eti mkpu nwanne chi ya o mekwe ha aha ọzọ oge niile ọ na-eti mkpu na-asị ọba agụ ọba agụ ndị obodo gbara ọsọ bịa o nweghị agụụ ọbụla ha ga-ahụ o wee ruo otu ụbọchị agụ wee bịa n'eziokwu wee legide igwe atụrụ ya ka o mma ya agụ wee bido na-eri na-eri ewu na-eri atụrụ ya na-eri ha na-eri ha na-eri ha onye ọzụzụ atụrụ a biri na-etikwa mkpu ọ bụ na agụọ bịanụ ọ bụ agụọ ọ bụ agụọ onweghị onye ṅara ya ntị agụ wee na-eri atụrụ a na-eri ọ na-eti mkpu ndị obodo anyị bịanụ ụmụnna m bịanụ ndị enyi m bịanụ ọ bụ agụ ọ bụ agụ ọ agụ n'ezie mana nwa gị onye ṅara ya ntị ya mere ada a kwenyere onye okwu asị ọ mgbe o ekwenyere onye okwu asị dị mgbe o kwuru eziokwu nke ahụ bụ akụkọ mbụ aga m akọrọ gị akụkọ ọzọ akụkọ a bụ maka eze omemma Eze omemma bụ eze ahụrụ kwe. Ọ bụ onye chi tụrụ ugo. Ọ bụ onye eze kwesịrị ekwesị. Mmadụ niile n'obodo ahụ mara ọ e, na ọ eze. Ihe niile eze kwesịrị ịbụ. Nwoke a bụ eze kpọmkwem. Eze omemma. mma nwere otu nwatakịrị nwanyị aha ya bụ Ada. Ada abụghị onye mpako. Ada na-eme ihe niile nne ya sịrị ya mee. Ada na-aga ozi n'ụlọ. Ada nwere ire ọma. Ada na-ekele mmadụ. ọhụụ ndị toro eto, ọ na-enye ha nsọpụrụ dịka o kwesịrị. Ọ tụghị na ọ bụ adaeze. mma ọ mara abaghị ya n'isi ihe a wee na-eri ndị mmadụ ọnụ ada nwere otu nwata nwanne nwoke aha ya bụ ọkpara ọkpara eze dịka nna ha si azụ ụmụ ha ụmụ ya ụmụaka na-abụ a pụrụ iche n'obodo ha na-eso ndị ọzọ egwu egwu ha na-eso ndị ọzọ agba rọba ha na-eso ndị ọzọ egwu mmiri ha na-eso ndị ọzọ ezi iyi na-egbu azụ ha lọta eze omemma ga-akpọkọta ndị ụlọ ya niile ma ndị ohu ya ha dum ga-aga n'ekpere mmiri ga na-anara ikuku ma chi ha ga na-ana ikuku tutu ọchịchịrị agbaa etu a ka ha na-eme mgbe niile o wee bụrụ dịka ha ga-asị na ọ bụ omenala n'ụlọ eze omemma eze nwere ọtụtụ ụgbọ mmiri ịbịa na ikpere mmiri dị n'ihu be eze ọtụtụ ụgbọ dị iche iche dị ebe ahụ onye bịa ụdinara n'ụgbọ na-anara ikuku ndị ọha na eze na-eṅomi eze ahụ onye pụtara sị eze ị ga-adị ndụ ebighị ebi eze ị ga-adị ndụ ruo mgbe ebighị ebi eze ka m soro gị zuru ike mmadụ dum bịa n'ebe eze bi eze na-esoro eze na-ezu ike o ruo otu ụbọchị adaeze wee na-ezu nnọọ ike o nweghị onye ma na eriri eji wee kede ụgbọ adaeze dina n'elu ya esighị ike eriri a wee gbabie adaeze wee ụgbọ adaeze nọ n'ime ya were na-ese na-ese na-ese na-ese n'elu mmiri wee baa n'etiti osimiri n'ọchịchịrị ahụ ọ dịghị onye mma adaeze wee sịrị baa n'ime ime ime ime osimiri n'ebe ahụ ka ọ nọ mgbe ndị ojiegbe apụ ibu ndị ojiegbe eje ohi na-alọta ha wee hụ adaeze ka ọ na-ese n'elu mmiri ha amaghị onye ọ bụ ha wee kpọrọ adaeze lawa ndị nọ n'ekpere mmiri ebe a onye ike gwụrụ ọla onye ike gwụrụ ọla onye ike gwụrụ ọla ha niile wee lacha laba eze laba hie ụra mgbe chi ụtụtụ bọrọ Adaeze apụtaghị butere nna ya mmiri ịkwụ aka na mmiri o ji asa ihu dịka ọ na-eme kwa ụtụtụ. Eze legharị anya legharị anya ọ maghị ka ọ dị ya adị ma na mbara ezi n'ebe dum ọ na-anụ ka ndị ọzọ na-ekwu okwu ọ hụbeghị ada ada abịaghị nne ada nke bụ nwunye eze wee gajụọ dị ya ma ọ bụ ka ya wetara ya mmiri ka na ọ kụbeghị mgbịrịgba ha ji ekpe ekpere eze wee eze omemmasị nwunye ya biko na ihe na-eme taa na ya ahụbeghị ya mbụ na nke a ọ bụ uto ka ọ bụ gịnị gere ebe ada gara ada wee teta eze wee sị ka a chọọ n'ụlọ ada ma ọdọ ọ nọ n'ime ụlọ ha ga-akụ aka n'ụlọ ada kpọmkpọmkpọm kpọmkpọmkpọm ọ dịghị onye zara ha ha wee kwaghee ụzọ ụlọ tọgbọrọ chakoo ada gị n'ime ya abọkasịa okpuru bed ada gị n'ime ya ọ gbara eze ọ gbara mmadụ niile gharịị madum sị na ha na-ada ohiri ụra n'abalị na ha na-ada na anara ikuku achọọ ada nke taa chọọ ada nke echi onweghị ebe ahụrụ ada ndị obodo niile wee buru chọọ ọhịa niile wakasịa ọhịa niile na-achọ ada ahụghị ada arịa osisi gbupụsịa apaka osisi dị iche iche na-achọ ada ahụghị ada ma dịka o si dị ndị dibịa ụmụnne ada mmadụ dum ga na-ajụ ajụjụ ndị na-ekpe ekpere na-ekpe wee gaa na nke ndị dibịa na-ajụ ebe ihe gbasara ada otu onye dibịa wee sị ee na ada nọ ndụ na ada nwụbeghị ma nwoge onye ṅara ya ntị n'ebe ada nọ ndị ozi a ndị ohi kpọrọla ada dowe gosi ada ihe ọ ga na-eme si ada ya si were ha nri ada amaghị ebe ọ nọ n'ụlọ ada nọ n'ime ya ihe dum jupụtara na ya ihe oriri ọ dịghị ihe kọrọ ada ihe dum eji esi ihe dịka ọ dị n'ụlọ ada ha dị n'ụlọ ndị osi ya ma ha wuru ụlọ n'ime mmiri ụlọ ahụ si na mmiri wee tụpụta ebe ụwa mmiri ha wụsara n'ime ime etiti osimiri ada wee na-eri ihe niile ọ chọrọ na-eme ihe niile ọ chọrọ mana ọ maghị ka ọ ga-esi wee laa ọ maghị ebe ọ nọ ọ dịghị ada ka ọ nọ na nrọ eze wee gakwuru onye dibịa ahụ ọzọ eze a bụ onye na-eje ụka chọọchị abịaghị na nke a maka na mmiri ejulu awa ọnụ ihe niile kwesịrị ka ha mee ha emechala onweghị ebe ọ dabara otu onye dibịa na-asa ha na ada nọ ndụ na ada nọ ndụ wee gwa nwanne eze ya wetara ya ọkụkọ dị chiọmọ were ọkụkọ bịa dowe n'ezi ọkụkọ ahụ gbagharịa na-atụ nri onye dibịa sị ha na mgbe niile ọkụkọ a nọ ndụ ha mara na ada nọ ndụ a na-ekpeziri ọkụkọ ka bụ chi mgbe na were ihe wụsara ọkụkọ mgbe niile were ji wụsara ọkụkọ ọkụkọ wee na-amegharị asị na ada nọ ndụ otu ụbọchị ọkụkọ apụtaghị ezi aka jụọ dibịa ada nọkwa ya dibịa sị ha ee Ada nọ mana Ada ahụ adịchaghị ya akpụpụta ọkụkọ nye ọkụkọ were nwa nnu tai ọkụkọ n'ime ọnụ ya were ọgwụ a na-akpọ emambi gbaze ya na ngaji were wunye ọkụkọ n'ọnụ na mgbe na-adịghị anya ọkụkọ wagharịwa e, onye dibịa si ada nọ ndụ ewe na-achọgharị ada na-achọgharị ada chọọ ada otu afọ wee gaa ndị dibịa dị iche iche agara dibịa dị na abịa agara dibịa dị na ọkọn agara dibịa dị na ukwu agara dibịa dị na agbaja agara dibịa dị na nchara mmadụ dum si na ada nọ ndụ a na-achụ àjà na-ere ruo otu ụbọchị amaghị ka o si wee mee eme ebe ndị a dịka ihe dịka afọ atọ agaala ọkpara eze nọkwa na-ezu ike n'etiti mmiri asị na ọkpara eze efuokwala dịka ada sikwa wee fuo o wee gbaa mmadụ dilegharị nke a ọ dịka ụwa ebiela dịka ihe si adị ọ bụrụkwa na ndị osi ahụ zururu ada bịakwara kpụrụ nwanne ya ha na-abọ wee biri n'otu ụlọ nke nwoke bi n'elu mana ada bi n'ala ndị ochie wee na-akụziri ọkpara eze ka esi ezu ochi ka esi akwụ ụgbọ ka esi eme ihe niile dị iche iche ndị ozi na-eme kụziere ha ka esi agba egbe kụziere ha ka esi edozi egbe kụziere ya ka esi edozi ụgbọ zi ọrụ aka dị iche iche ebe ụmụaka bụ ụmụaka a zụrụ nke ọma ihe ndị a na-eme were ha anya ha sị ya mgbe ọbụla ọ chọrọ nri lekwa mgbe eji nri lekwa mgbe eji nri lekwa mgbe eji nri na mgbe ọbụla ọ chọrọ nri ya mepee oghere dị ebe a buru nri ya aga n'ala si ada na mgbe site na mgbe ruo na mgbe mgbe ọbụla o sichara nri ya were nri gaa mepee oghere a dowe ya dowe nri ahụ ya lawa ada na-esikwa ofe dịka o si esi n'ụlọ ha ihe niile ji esi ofe dị ọkpara eze richaa nri ọ dịka ndị dị n'ụlọ ọ dịghị ka ọ nọ na nrọ mana o nwere otu ihe ada na-eme mgbe ọbụla ada sichara nri o wee nọ n'ụlọ ha na-akwa akwa arịrị na akwa na-abụ abụ abụọ na-abụ wee na-emetụ nwanne ya n'obi etu a ka ha abụọ si mara na ee na ha nọ n'otu ebe mana nwoke ha si ahụ onwe ha anya o wee ruo otu ụbọchị ndị osi agawala ihe a na-ezu ọkpara eze soro ha gaa osi mbụ lọta gaa nke abụọ lọta wee sị na ahụ adịghị ya ha dum wee gawa osi mgbe ha bururu mgbe ha biliri gawa osi ọkpara eze wee buru nwanne ya tinye na mmiri em ha fepụ ha ụgbọ mmiri ha na-akwọ mmiri ha na-abụ abụ eji akwụ ụgbọ wee na-aga wee rute n'otu ahịa n'ebe a rutere n'ahịa ahụ mgbe chi ejiela ha nọrọ n'ahịa ebe ahụ ndị mmadụ bịawa ahịa ndị mmadụ bịawa ahịa ha wee nụwa asụsụ dịka asụsụ ndị obodo ha ee o wee bụrụ na dibịa onye eze dunyere mmadụ ka ọ gaa aja n'ebe dị anya gaa zụta ọkụkọ abike ayaghịrị ọjị sọsa na ihe dị iche iche eji achụ aja. n'ebe ha gara ebe ahụ ka onye gara ịzụta ihe ji achụ àja wee hụ ọkpara eze ya na ada eze ka ha bịara ịzụrụ ihe ha ga-eri wee nwa ohu eze wee duru ndị a laghachi n'ụlọ be eze na mgbe ọzọ aga m akọ ka akụkọ ndị mmadụ si wee nabata adaeze na ọkpara eze n'ebe a ka akụkọ a jebiri ndewonụ